ọtụtụ ụmụnne anyị ka ọ ga-abụ mgbe ncha fanajụ na chi ha ọnọzikwa ọrụ chi ha ọnọzikwa ọrụ ikekwe eli onwe otu mgbamgba ee eh, ego ha na-ene anya ka ọ pụta ife na ndụ ha ikekwe mgbe ahụ ha na-ene anya ego ahụ ya bụ ego apụtaghị ife unu mana n'oge ugbu a n'oge agbara ọfụ a ife niile a na-emezi gbanyere ụkwụ n'ebe ego nọ ya bụ ọ bụrụ na ya bụ ego elughị ya aka mgbe ahụ ọ na-ene anya ego ahụ ife ọ ga na-ajụ bụ na ikekwe ọ bụrụ na onye pụrụ chi ya nne ụbọchị gara aga ọ na-ebezi akwa na chi ya ọnọzikwa ọrụ chi ya ọnọzikwa ọrụ ọ yaghị echezi echiche ma ọ bụ jụọ onwe ya ajụjụ kedu ọgụ chi ya na anụrị ya ma na mmụọ ma ife ọ bụrụ na chi ga-anọghị ọrụ nke bụ eziokwu enwere ike tata ị ka abụrụgo onye nwụrụ anwụ enwere ike taata echiche ndị ilo na-eche n'ime ndụ gị aka apụtago ife enwere ike n'ụbọchị taa achọọ gị ama afụzi gị ọ bụrụ echiche ndị ilo na-eche n'isi gị ọ bụrụ na gị bụ onye ma ka echiche ndị ilo ma ndị ịma ma ndị ịmahọ na-eche n'isi gị ọ bụrụ na ịma ka echiche ahụ si aga ị marụ na ọgụchi gị na-anọ ọrụ gị na mmụọ ịnaghọzi afụ anya na ọ karịrị karịa ife gbasalụ ego ife o ji na-adọ etu a bụ na ego agbara ọfụ a anyị bụ ndị ọgbara ọfụ ujerume gịnị tụkwasị anya n'ife gbasala ego ọ bụrụziala na ibute onye bụ ike tata ma ọ bụ echi ife ị ga-ekwuzi bụ na chi gị anọghị ọrụ ị yala ajụzi ajụjụ kedu maka ọgụ ya bụ chi gị na-anọ ọrụ gị kedu maka ụzọ ndị ọzọ ya bụ chi gị na-asụ ụlụ gị kedu maka ọgụ mmụọ ya bụ chi gị na-eje elu gị maka na mgbe nche anyị bụ ndị mmadụ ahụ eche echiche gbasalụ nke ime mmụọ nke anyị na-eche echiche bụ nke anyị fụrụ anya nke ahụ anyị fụrụ anya enwere ife ọzọ bụ karịa ego ka anyị wetuke n'anya ana na ife niile abụghị ego maka na ndị be anyị si na ọtụtụ ọ bụrụ ha ali na ndụdụ na olileanya adụ mana kịta onwere ozi ọ bụrụ hakwa na ego ahụ adụghọ ịmalụ na olileanya adụghọ dịka anyị bụ ụmụ ọgbara ọfụụ si eche ị ga-afụ mmadụ n'ụbọchị taa o nyelu nni taa echi niile ọsị gị na ya bụ chie na o nwerekwa ife ọlụgo ị na-ajụzi ya ajụjụ ọsị gị na ya afụbeghị ego ọ bụrụ na ife ibu n'obi wee gị inye chi gị nni maọbụ ka ịmata onye bụ chi gị bụ ka ị nwee bute ego ị marụ na oge na-adịghị anya na mbuke bụ mgbawa obi ga-abịa n'ụzọ gị maka na ị nwere ike na-atụ anya ego ahụ yara afịa ọ bụrụ na chi gị ka jewelu afịa maka na. kịta ọbụma ọgbara ọfọ amalife bụ na chi mmadụ jebere onye ahụ afịa enwere ike mgbe ahụ ị na-atụ anya ka ibute ya bụ ike bute ya bụ ego ọ bụrụ na chi gị jere ịzụrụ gị afịa akụzigogo m ife gbasara mmụọ ije afịa ọ bụrụ na chi gị jebere afịa mgbe anwa chi gị jebere afịa nchebezie ka nya bụ ike ka ọ daa n'elu si n'elu daa ifụlọ mgbe ife ị ga-ekwu bụ na ikpekwe isi na onye meru gị ife amara ife ome na ịghọtara ife a na-eme maka na ọ na-adịli ndị be anyị mfe ịkọtọ mmadụ maọbụ kọtọ ife a na-eme eme onye anya bụ ife na-atọ ndị be anyị ụtọ anyị marozi ife bụ na a na-enwe ndidi ọ bụrụ na ọ maka ego ka iji wee sị ka ị onye ịbụ maọbụ mmalụ mmụọ so gị maọbụ mmụọ kụbalụ gị ị malụ na ebe ụzọ ịka ya agba tere aka maka na ọ bụrụ ka mmụọ si eche ka anyị bụ mmadụ si eche na ị ka ga-eje mee gịnị kwadogodo onwe gị ọfụma mara ife ị na-akwado ịbanye n'ime ya tupu ime gịnị iwee chigatakwazie ịbanye na anya bụ ife maka na ife aka ya agba n'ụzọ eteka nke aka gbara agba eteka maka na ọ bụrụ ife ahụ ị na-edebere anya ka mmụọ ahụ kwadowere elu gị ikekweli ọ bụrụ na mmụọ ahụ ka debegodo ịnụrụ gị ọgụ ndụ ma ọ bụ ọgụ ahụ isi ike ngị nwa na-etinye anya n'ebe ife gbasalụ ego nọ ifuru na ọyara ekwe omume enwere ike tupu ya bụ chi gị anwa anụchalụ gị ọgụ mmụọ ọgụ ahụ isi ike na ọgụ ogologo ndụ ikekweli ọ bụrụ na ịgharịpụgo maka na gịnị maka na ideru n'ebe anya n'ebe ego dị ikekwe mgbe ọ ya etighatazi ahụ azụ imerụ gị ife n'ebe ego dị ịkọlụ gị ife ọzọ ma ọ bụ soro ụzọ ọzọ na-agba n'ike n'ike jewalụ ikekwe eri ka isozi ụzọ ahụ na-agba n'ike n'ike jewalụ ọ bụrụ na ijego bikanye aka n'ife chi gị na-asọ nsọ maka na onye ọbụla nwere ife chi ya na-asọ nsọ kaba ahụ ka ị mara ife chi gị na-asọ nsọ ka ị wee bie ogologo ndụ na ahụ isi ike